alụkwụsị alụkwụsị alụkwụsị alụkwụsị si doziwe obodo ka obodo dị mma ebiko ụmụnne m ekene m unu ekene nwoke kene nwaanyị kene olu kene igbo kene iwe na-emere iwe kene iwu na-emere iwe kene ichi ukwu kene ichie nta kene arọ bụ n'agụ kene ogwugwu kene ngene kene arọ kene udo kene ngwu ee biko ọ na-agba guwefu ụbọchị aguwefu ọ na ọ bụ ọjọọ ụtụtụ anyị si na ọ bụ ndụ ndụ nka nka ee anyị si ome nke ome ebe anyị na anya ọra abịa ọpanshi apaja aka nshi na aka aja ya bịa ọnụ a sị na onye bu n'aka nna onye egbu na mma egbu n'aka egbe onye egbu na mma okwecha anyị n'ụzọ ya bụ ata na abọ njiji njiji anụ tụrụ ọba anyị aja na nrita isi onye a ee a sị na agụgo a nalacha n'iru ahụ mma ma mmapụ a na-eburu awọ ụgbọ na-etere uri nara ọya chawara ọcha nke ọ chawụdoro anụbere ịnya amacha ọdụdụ uchu ọ na-agbọrọ mma ekwu nwa ewu ya bụ tiwa ite okolu nkiri eju e n'ọnụ onye ụjọ na-eburo mmanwụ ofega ya bụ otikpọ isi mmanwụ ọkwụ ụgwọ isi mmanwụ ee a sị na ewecha a na-ejere izu azụ na otuku ọba na-eturu ọba nne na ajerịja ọ ya wa akwụba anụ ukola chọwa nnụnụ nwere ọnụ ogologo anyị nọ n'ogbe bere ugobele nke si ibi ebe na sezinie nga oya ebe agbalụcha ngene si kuru ngene agadi nwaanyị danda ada na abọ ya gwọ iwe ovu na ụgbọ ọnụ achọwa ijiji anya gbọsị ijiwara ya nwaanyị na-eke okiri eberebe a na-ebulu odogwu anyị nọ iwe emeta ya were isi ebulu nwata ya wovulu agwa ovulu ilo ilo dị na agwa a na-egburo nwata ndị gboo si na ofeke na-agbabe dibia na-anwụrọ n'oge mgbe esi ụmụnne m nọ na-alụ kwụsọ ya dịrị unu mma a sị m iwe na onye na-eme tata bụ ụbọchị eke eketela anyị iwe ọma kewuola anyị ndị ajọ mma na ndị ajọ mmadụ ndị ume n'iyi ndị ama ozu ndị ogboma ndị si na ya la adị ndụ ndị iri asaa na abụọ ndị ọnọ n'ụlọ marịba azụ ndị si na nwa mmadụ na m aghọgbu anya anyị si ọwụ nwa mmadụ si na ọghọgbu anya akwa nwa ya ebere ya nkwụ na-ejebe etete na-ejebe nkwụ ikwu na-ejebe ikwu anyị si na ikwu mere ikwu ya atọ na nkwukwu ibe mere ibe ya atọ na mbube na ọwa ozi ọma ka anyị na-agbasara igbo maka ibe mebiri emebi na n'ala igbo alụ kwụsị ka ndụ dị agwa alụ kwụsị ka ụbịam na na ibe alụ na-eme erike ọ bụrụ onye na-eme alụ achọ onye awụrụ ụmụ ya niile agba aka ori alụ nwe ike mma alụsị dị ile ma ya dịzi n'ile ọkwanye ka ụmụ alụ kwụsị na-agba mbọ si etikpọzi na ogwugwu si etikpọzi na ngene si doziwe obu si gbawa ụmụazị agwụ si lụwa agwụ si doziwe ọdịnala n'ebe ndụ dị ee na ọ ya ahụ nwatakịrị chezi na be nna ya iwe ọ na-eme abịa anya arụ achọba ịchọ ọzụ chi n'ụzụ mgbe esi na ọ ya bụ ite ejichi nkakwụ na ichi nkakwụ na ichi na abụ ndị mmanya agbụji gbara otu na ọya amụrụ aka mgba nwata ogboro gị jiji ọgbaba ọsọ a sị na ọya bụ oke ochie yawa kwụrụ ebe agbụrụ igba akwụkwọ na na akwụnịkọ ya bụ ochie aji ike akwari ya mma nnu na isi akara aka anaghị eje ọgụ ọtụrụgbakpọ ọtụrụgbakpọ si mgbe nne ya nwụọ ya eme osiri n'ubi ruo mgbe nne ọtụrụgbakpọ nwụrụ etuto too ya n'ọnụ ọ bụ ọjọọ ụtụtụ anyị sị na anyị atata ibe akụ akụ iwe nwe nwe ogologo ndụ alụsi ike isi nka isi ndụ ee onye anụọ nwaanyị anụọ nwaanyị onye nụọ nwaanyị ọ zụcha ụmụ ụmụ ya ya azụ ya asị m ihe ọnụ onye na-eme n'ụbọchị taa ọ ya ya ndị na-alụ ọrụ oyibo ndị na-eme bizines ee ee ndị na-eme dibịa ndị na eji ọgwụ ee ndị dọkịta ihe ọnwụ na onye na-eme ụmụnne anyị niile nọ n'obi alụ na-alụ kwụsị ọ ya adịla ụnụ mma ee na ndị bụ si na ọnwa egburegbu eji chụọ aja onye efuriri ome ee kwuolu mmadụ egbu anyị kwuolu mmadụ anyị egbu anyị ee eh, anya abụchala anyị na ọgbọ anyị ya were anazelu mmiri ee eh, ọya wee gbo ya wovo ụmụaga na emecha ụzụtụ n'enu atụọ na na nwata gọchie ọjị ntị mụọ asụgharịa azụ ma dịka elile alịlị nna anyị ebili ọya adịrị ụnụ mma iwe na-emere igbu ebe were ọjị iwe igbo na-emere iwe were ọjị ogwu mgbakọta ngere ogwu ta ide mmiri dol ta ngere ime mmiri ta ngere mgbakọta arụ mdi a na ta ọbara ọra ta ogwu ta araba ga na ta ọjị gbakete n'imo tụzi ọgụrụete ọjọọ tụzi igbo arịa m ihe oji na nandị ekwensụ a nakọ ịgbatara na nke agba ogwu ọkịja ntọkọ ihe eri ọ bụ otu umelumwe na ọjọ ụtụtụ ka ụnụ taa ee nne nwa ya ha aba agụ udo nke aha aba bịa tọọ ọja agwụ mbirimba na nka nwa chi ọrụ ugwu na na ọjọ ụtụtụ ka ụnụ taa ide mmiri obi ide mmiri ogidi ọkwa na ọjị chewonu chewe ụmụnne m niile ebe dị iche iche ọ dị nwoke mma dị nwaanyị mma ee ajọ mma bụ na ajọ mmadụ abụrụba onye si na ọbụma na ọgbụgba anya mmụọ na ala igbo wepụ onye a nọọ iwe mebiri emebi ka anyị na-edozi wee na-asị biko ke na mmụọ na nnụ mmụọ ka unu kunye na-agbụ eke nwe ngwere ka a na-atọ njọ njọ bụla ọgwụ ọgwọ mma mma bụla ome ome ee na-etu anyị kwuru ya ka ọ ya ka chineke jike niile mee ka okwu na-abịa na mmezu site ugbu mgbe ebi ebi ise